AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ndewo ya gaziere gị n'ụbọchị taa ọ ga-agazikwara m ọ ga-agaziri anyị niile ka Chineke nọnyere ma chebe gị n'ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa na ohere ọma nke a iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ arịrịọ ka m na-arịọ onye ọ bụla nke mụ na ya na-atụgharị uche si gị biko gbalịa nweta ihe Chineke kwadoro gị gbalịa ka ịnweta ihe Chineke kwadoro gị n'ihi na ọtụtụ n'ime anyị bụ ndị na-anaghị ama na Chineke ahaziworo anyị ihe dị ka o si kwesị tutu ya ewebata anyị n'ime ụwa mgbe ụfọdụ anyị a na-echesị na ọ dịghị ezi ihe nke anyị na Chineke nwekọrọ nke a bụkwa nramahụ dị oke egwu nye onye ọ bụla nke bi n'elu ụwa taa nramahụ juru ebe niile anyị anaghị eji okwu Chineke akpọrọ ihe anyị anaghị eji okwu amụma nke Chineke kpọrọ ihe ebee ka anyị si enweta amụma ndị ọ bụ site n'ime akwụkwọ nsọ ọ bụkwanụ akwụkwọ nsọ bụ naanị ihe nke mụ na gị nwere nke pụrụ iduzi anyị ụzọ n'ihe ọ bụla nke anyị na-eme ewepụ n'ụzọ dị otu a akwụkwọ nsọ abaghị uru ọ bụla ma ewepụ ịtụziaka na iduziri mụ na gị ụzọ akwụkwọ nsọ abaghị uru ọ bụla ọ bụ ya kpatara Chineke ji mee ka anyị nwee ihe nlereanya na ihe nduzi ọtụtụ n'ime anyị a na-agwa anyị okwu nke sitere na akwụkwọ nsọ mgbe ụfọdụ anyị asị biko dowotu akwụkwọ nsọ n'otu akụkụ ka anyị kpaa nke bara uru ọ bụ gịnị bụ nke bara uru ị na-akpa ọ bụ gịnị bụ ezi ihe ị na-akpa ma ewepụ akwụkwọ nsọ ka anyị lebatụ anya na akwụkwọ Timoti nke mbụ isi iri na asatọ akwụkwọ timoti nke mbụ isi iri na asatọ ọ sị iwu a ka m na-enye n'aka gị idebe nwa m timoti dị ka amụma niile si dị nke e buru ụzọ bụ banyere gị ka ị wee were ha bụ agha ọma nke a pọl na-eme ka timoti mara si n'ezie na ọ dịwori nkwa ndị nke chineke dosasịrị n'isi timoti na tutu ya enweta nke a bụ na ọ ga-agbalị ihe o nwere ike ime site n'ịbịa chineke nso n'ekpere site n'ịlụ ọgụ nke kwesịrị ekwesị n'ihi na ọ dịghị mgbe ọ na-amasị onye iro ka ihe ọ bụla nke Chineke chere gbasara anyị bụrụ nke ga-abịa na mmezu ịmakwa na ọ na-adị ya mma mgbe ọbụla anyị nọ n'obi ụtọ mgbe ọbụla anyị nwere otu ihe ma ọ bụ nke ọzọ anyị na Chineke ya mere anyị nọ na nramahụ tutu ga-ewepụta onwe gị na nramahụ a ị ga-abụ onye siri ike ekpere ị ga-abụ onye mataworo ọdịmkpa ọ dị gị na Chineke ịhazi ma mekọọ ihe ọtụtụ n'ime anyị dịka m kwuworo n'ezi ya na-ama ihe Chineke kwadobere ihe ndị a na-erukwa ụfọdụ aka ruekwa ụbọchị ha nwụrụ nke a bụ ihe jọgburu onwe ya nna chimeke anyị mata na anyị ga-enwe nlekere anya mata onwe anyị n'ihe ọ bụla nke anyị na-eme dịka a gwaworo Timoti ka o were ekpere kwagide onwe ya n'ụzọ niile ọ bụ site n'ụzọ dị otu a ka Chineke na-eji akwatusi ọbụna ugwu niile nke na-eche mụ na gị n'iru ọ bụ ya ka chineke na-eji akwatusi eme ka ikike nke onye iro daa anyị ga-esi aṅa agba nkịtị anyị ga-esi aṅa bụrụ ndị ga-ehigide nkwa ndị a niile ụra anyị ga-esi aṅa ụwa aka chebe ka ihe ahụ chineke kwadobere nye anyị bịa rue na mmezu ebe anyị makwara na ọ dị onye anyị na ya na-agba mgba n'ụwa nkwa nke chineke nye gị dị mkpa n'ime ndụ gị a sị m na nkwa ndị a nke Chineke kweworo nye gị nye m ọ dị mkpa n'ime ndụ anyị rịọ Chineke arịrịọ ka ihe ndị a bịa rue na mmezu n'ime ndụ gị ma ọ bụghị ya onwe gị ka ị ga-atụ ụta n'ihi na Chineke emewo ihe nke kwesịrị ya ime anyị pụrụ ịsị na ọnọdụ dị otu a gịnị ka anyị pụrụ ime m na-asị anyị ga-ejisi ike mata na ọ dị ihe anyị na Chineke nwekọrọ na anyị na Chineke kwesịrị na-atụgharị ihe ọ bụla nke na-eme na ndụ anyị mgbe gara aga ọ dị otu nwa okorobịa a kọrọ ihe nke na-eme n'ime ndụ ya o lechala onye ahụ anya ọ dịghị ihe o ji onye ahụ kpọrọ ya kpọọ onye ahụ onye ohere kpọọ ya onye isi mebiri ma lee anya ngwa ngwa ihe ahụ mere mgbe ọ na-achọ ka ọ hụ nwaanyị a ọ dịkwa otu o si hụ ya ọ dị mgbe anyị megidere ihe mgbe gara aga mme ka anyị matasị na ọ dị otu nwoke a kpọrọ gwa ya sị biko lekwa ihe ị kwesịrị ime lekwa ihe chineke gosiri m na ọtụtụ ndị amụma ụgha juru n'ụwa ndị na-abịa ịtụrụ mmadụ ego n'ụzọ dị iche iche apụghị ime ka anyị ghara ịghọtasị na o nwere ndị nke bụ ndị nke Chineke ji na-arụ ọrụ mgbe a gwara nwoke a ihe ọ dị ihe nwoke a ji okwu akpọrọ mgbe na-adịghị anya nwaanyị ya gabigara ma ọ bụ ihe gaara ewe naanị ịmụ anya otu abalị karịa otu izu ihe ndị a gabiga asịghị m na agaghị anwụ anwụ kama ihe m na-arịọ n'isi anyị bụ ka onye ọ bụla ghara ịnwụ mgbe chi ya na-achọtabeghị ya ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na anyị na Chineke kwesịrị na-emekọ ihe letụ anya gị onye mụ na ya na-atụgharị uche ụzọ dị anya ka anyị na-esi ehigide nkwa anyị ụra ma ọ bụ ngọzi nke Chineke nyewuru anyị anyị anaghị ekpe ekpere ekwuwo m ya anyị ejighị amụma Chineke kpọrọ ihe mgbe ụfọdụ onye nwere ike izi anyị ozi dịka m kwuworo abụrụ onye anyị kpọrọ onye ohere anyị etufuo ya tufuo okwu ya mgbe ụfọdụ ya bụrụ na onye ahụ ama otu esi asụ bekee anyị ewere bekee ndị ọ sụjọsịrị mere ihe ọchị ma ọtụtụ ihe na-efunarị anyị mgbe anyị na-anaghị ekwenye n'okwu Chineke dị ka m na-ekwu ọ na-ara anyị ahụ mgbe ị ga-ahapụ ụzọ ị ga-esi wee chọọ ọganiru na mkpa na ihe nke dịrị gị ọbụmọdụ ntakịrị ego Chineke ji gọzie gị gaachịrị ya gawa mgbe chi na-abọbeghị ma ọ bụ n'ime abalị nna anyị Okonkwo biko lekwa otu ọ dịrị m achọrọ m ka elebatara m anya na ihe dị otu a nke a bụ ihe m na-agbọtọ n'iru gị ma ọtụtụ n'ime ndị a bụ ndị na-aba n'ụlọ ụka ha ha na-enwe ike iwepụta otu naira were chee chineke n'iru nke a eme ka anyị ghara ịbụ ndị maara ụzọ nke anyị na-aga na ihe anyị kwesịrị ime anyị a na-agbaru okwu chineke anyị abụrụ ndị na-anaghị ya ntị ile anya n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi ohu amaokwu nke ohu ka m gụpụtatụ ya ọ sị ha wee bilie n'isi ụtụtụ pụọ baa n'ọzara tekoa ma mgbe ha na-apụ jehoshafat guzoro sị nụrụnụ m juda na ndị bi na jerusalem kwerenụ na jehova bụ chineke unu unu ga-ekwesịkwa ntụkwasị obi kwerenụ na ndị amụma ya ihe ga-agakwara unu nke ọma ọ bụ gịnị mere ebe a mgbe ndị eze amorait na moab bịara ịma jehoshafat mgba ha na eze ndị ọzọ sị na ha ga-ala juda na jerusalem n'iyi jehoshafat mawa jijiji ma mgbe eji mee ka ndị okenye nke izrel nụ nke a chineke kpọliri onye amụma a na-akpọ jehezel ọkpara zekaraya chineke kpughere ya otu ihe niile gaje dị mee ka ha mara na ha apụghị ịtụ egwu nwụja atụla ha kama ha jikere na agha ha nke ha na chineke gaje lụọ agha ọ bụrụ na izrel egeghị ntị okwu amụma ndị a ị gara ahụ na ha ga-abụ ndị ekpochapụrụ ma n'ihi na ha egere ntị mee ihe chineke si ha mee n'ezie chineke biliri lụọra jehoshafat na israel agha m na-asị n'ụbọchị taa otu a ka ọ ga-adị n'ime ndụ gị nramahụ ndị ahụ niile na-eche gị iru ị kọsarala ya chineke si chineke lee otu ọ dịrị m si chineke lee ihe mkpọchi iru na-abịa n'ụzọ m lee abụ m onye a na-akọ ọnụ n'ụzọ niile ma achọrọ m ka ị guzo n'ụbọchị taa ma meriere m ndị iro ndị a biko na-etufughị mgbe ka anyị lebata anya n'akwụkwọ ndị efesọs isi ise amaokwu nke iri na anọ na-asị otu a n'ihi nke a ọ sị teta gị onye na-alarụ ụra sikwa na ndị nwụrụ anwụ bilie kraịst ahụ ga-amụkwasịkwa gị ìhè nke a bụ okwu chineke n'akwụkwọ ndị efesọs isi ise amaokwu nke iri na anọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ bụrụ na ị tetaghị ọ dịghị ihe ga-eteta n'ime ndụ gị nke a bụ okwu ikpeazụ nna hapụrụ gị ya mere teta ka ihe nke kraịst wee nwere gị ya dịrị gị na mma onye ọma na-ege ntị teta n'ụra bịa were ihe chineke kwadoro mụ na gị mara na onye na-eso ụzọ kraịst anaghị ehi ụra onye nke chineke nọ n'iche nche na ikpe ekpere gbalịa nata ngọzi chineke n'ime ndụ gị teta n'ụra taa anyị ekelela onye na-enye anyị ozi ọma nke ezinụlọ nke izu a anyị na-asị ka chineke gọzie gị onye okenye eze nlewemchi imeela ala oziọma nke na-enye anyị anyị na-asị ka udo na amara chineke nọnyere gị n'aha jizọs amen ugbu a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya

ozi egarki abuja unu emeela na abụọma nke nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke gọzie unu na abụọma nke nyere anyị taa ugbu a ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi chimezie si aza ya ga-enye anyị ozi ọma nke taa m ekele gị gị ma chineke onye na-ege ntị n'oge awa na-asị ka amara jehova bụ chineke bara gị ụba n'aha jizọs kraịst amen na-anabata gị n'oge awa friche bụ oge ekpere nke anyị ga-eji gị na ezinụlọ gị chee n'iru chineke n'ụzọ pụrụ iche onye igbo ibe m ebe ọbụla ị nọ ana m arịọ gị ka ị were akwụkwọ nsọ gị soro m gaa n'akwụkwọ mmatụ isi isii malite na amaokwu nke isii akwụkwọ mmatụ isi isii malite na nke isii ọ bụrụ na ị nọ ebe ahụ ana m agụ site n'ebe a ọ sị ma gị onwe gị mgbe ọbụla ị na-ekpe ekpere baa n'ime ụlọ nta gị mgbe ị mechisikwara ụzọ gị kpeere nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị isiokwu anyị bụ ikpe ekpere n'ụzọ kachasị mma ikpe ekpere n'ụzọ kachasị mma ka anyị hụdata isi nara amara n'iru chineke nna anyị nara ekele n'ihi oge nke a chineke anyị anyị na-arịọ ka ị e gọzie ụmụ gị niile bụ ndị na-anụ olu ya n'oge a were okwu ndị a doo ha nsọ n'ihi na okwu niile bụ eziokwu n'aha jizọs kraịst onye nwanyị amen ikpe ekpere n'ụzọ kachasị mma n'oge dị ugbu a ọtụtụ ụzọ ekpere dị iche iche dị ọtụtụ mmadụ na-eji ogologo abalị chọọ iru chineke site n'ekpere ka a na-akpọ tarinait ụfọdụ na-asụ n'ire dị iche iche na ọ bụ ụzọ kachasị mma iji mee ka ekpere ha rue chineke ntị ụfọdụ na-ejupụta n'ihe omume ndị ọzọ dị iche iche nke akpọrọ ekpere ma dị ihe m na-achọpụta n'akwụkwọ nsọ bụ nke aha ndị na-akwụkwọ mmadụ isi isii na ekpere bụ mmadụ iwedata onwe ya ala n'iru chineke na ekpere bụ mmadụ inwe oge ya na chineke m ga-eji mmekọrịta ihe tụgharịa uche na ekpere bụ ụzọ kachasị mma mmadụ ime ka aramahụ ya bụrụ ihe pụtara ihe n'ebe chineke nọ n'ebe chineke nọ onye nwe nyere ntụziaka banyere ụzọ anyị ga-eji chọọ iri ya chọọ iri ya n'ekpere ahụ jizọs kụziri anyị na akwụkwọ mati isi isii ọ chọrọ ka anyị na chineke nwee ntụgharị uche site n'ekpere ke ya onwe ya kwere nkwa eze anyị ile anyị na amaokwu isii chineke kwere nkwa jizọs kwere nkwa eze anyị ekpere n'ebe ahụ ọ chọghị ekpere nke olu ya na-ahaziri ahazi ekpere nke olu ya dị ụtọ ka ukwuu ma ọ ga-aba ekpere nke eji oge pịazie n'ihi na ọ sị na amaokwu ka asaa ma anyị ekpela dịka ndị mba ọzọ ndị na-eji ọtụtụ okwu dị iche iche ihe mere chineke jiri na-agwa anyị nke site n'ọkpara ya bụ tupu anyị ekpe ekpere ọ marala mkpa anyị chineke amarala ka ha rabụ ihe niile na-akpa anyị ọ marala ha naanị ihe ọ chọrọ n'aka anyị bụ ka anyị wedo onwe anyị n'ala were uche zuru oke rịọ ya arịrịọ rịọ ya arịọ ka isitere n'ala ala obi anyị pụta ọ bụghị na nhazi nke okwu ọ bụghị na nhazi nke okwu ka aka verse 7 na-ekwu okwu ya ọ bụghị na nhazi nke okwu kama site n'obi ọ maara tupu anyị arịọ ya ọ maara ihe bụ mkpa anyị chineke sitere n'ekpere kwe anyị nkwa nke nchekwa kwe anyị nkwa nke nchekwa n'ihi na ekpere ihe mbụ dị n'ekpere bụ iweli aha jehova elu iweli aha jehova elu ọ bịa bụ kebas na anyị n'aka ya sị anyị ga ikpe ma anyị kpee elu ụzọ dị otu a nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ iweli aha jehova elu ido aha ya nsọ ikpe n'ụzọ kwesịrị ekwesị otu a ka jehova na-asị ya mere kpeenụ ekpere si otu a nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ ka edo aha jehova nsọ ka eweli aha elu ka aha ya bụrụ otu ihe ngachi achị n'ime ndụ anyị ka aha bụrụ otu ihe ngachi achị n'ime ndụ anyị ka anyị nwee ntụkwasị obi na ala eze chineke ndị ahụ bụ arịrịọ nke ekpere ka onye nwaanyị chọrọ ka anyị rịọ ka ọzọ ọ chọrọ ka anyị kpee n'ebe ahụ bụ ka anyị bụrụ ndị gị nwe ntụkwasị obi n'ihe jehova ga-emere anyị ọ sị nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị taa vaịs 11 ka anyị nwee ntụkwasị obi n'ihe jehova ga-emere anyị mgbe anyị na-atụkwasị obi n'ihe ọ ga-emere anyị ọ ga-eme ka mmekọrịta anyị na-adị na si n'oge ruo n'oge si n'ụbọchị ruo n'ụbọchị ọ dị ka nwa ntụkwasịrị obi na ndị mụ ya ga-enye ya nri ọ bụ oge iri du ya gasị dadi mọmi achọrọ m ka m rie ihe nye m ihe otu a ka Jehova nji chọọ ka anyị na-arịọ arịrịọ n'aka ya n'oge niile ekpere bụ ụzọ obibi ndụ ọ bụ ụzọ obibi ndụ ọ bụghị nhazi okwu ọ bụ ihe sitere n'obi pụta anyị pụrụ ịmara na Chineke mgbe na ya na-emekọrịta ihe site n'ekpere mgbe anyị na-ekpe dịka uche si dị mgbe anyị na-ekpe dịka uche si dị otu ihe njupụtara na ekpere bụ ka anyị mụta ịgbaghara mmadụ mmehie ma chineke gbaghara anyị dịka anyị sitere agbaghara mmadụ mmehie nke o meghere anyị gị onye na-ege ntị ọ bụrụ anyị enwe ike ịgbaghara mmadụ mmehie dị ka okwu chineke si dị onye nwe anyị ga-agbaghakwara anyị n'otu aka mgbe a gbaghara mmehie anyị kpuchie mmehie anyị ngọzi abụrụla nketa oke anyị ọ na-ahụ anya mmiri anyị tupu anyị akwa akwa ọ bụghị dị naanị n'okwu anyị na-ekwu ka chineke ji aza ekpere kama n'obi anyị ji chọọ ya n'obi sitere n'ebe ọ nọ obi awụsara ọbara obi nke maara onye jizọs bụ ekpere bụ ụzọ obibi ndụ ekpere bụ ụzọ obibi ndụ obi nke mmekọrịta n'etiti anyị na chineke ọ bụrụ anyị ekwere ụzọ n'otu a rịọ chineke arịrịọ na mweda n'ala naanị nkeji ole na ole anyị jiri rịọ ya arịrịọ ga-igosi anyị n'ezie na anyị na chineke nọ nso na anyị na chineke nọ nso ka anyị mụta ikpe ekpere n'ụzọ n'otu a ka o wee dịrị anyị na mma arịrịọ m n'oge awa abụọ ka chineke kwe ka anyị riri ekpere anyị niile bụrụ nwe aja na-esisi ụtọ n'iru ya ka anyị na ewedu ụmụ anyị n'ala na-atụgharị uche na mmekọrịta anyị na chineke ekwenyere m nke ọma na ọ gaji eze ekpere anyị n'ozu oke na aha jizọs kraịst onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi onye ọma na-ege ntị ndụ onye nọ n'ime kraịst kwesịrị ịbụ ndụ ekpere nna m si na ekpere dị mkpa n'ime ndụ onye kwere n'ime kraịst ụtụtụ ehihie na abalị ị na-eri nri ị na-eme mkposi ị nọ n'ime ụlọ ụka ị na-asa ahụ ị na-ehi ụra ị na-ezu ike ị nọ n'ụlọ ọrụ gị ị nọ n'ime ọrụ ebe bụla ị hụrụ onwe gị n'ime ụwa kpee ekpere ihe ọ bụla ị chọrọ ime na mbidota kpee ekpere n'etiti ya kpee ekpere na ngwụcha ya kpee ekpere site na ekpere dị mkpa n'ime ndụ onye kpọrọ onwe ya onye nke kraịst ka m gụọ abụ ọma nna mụrụ m na-agụ mpa adị abụleje adịghị mma ị nwere ike ichekwutara m abụ ọma ahụ ọ gbasara ekpere ekpere ebe ọtụ ụgbọ nke eluigwe ekpere ebe ọtụ ụgbọ nke eluigwe ekpere ebe ọtụ ụgbọ nke eluigwe kwesị ekpere ebe ọtụ ụgbọ nke eluigwe ekpere ebe ọtụ ụgbọ nke eluigwe

anyị ekelela nna mụrụ m ekpere bụ ọtụgwa nke eluigwe onye chọrọ ịba eluigwe onye chọrọ ịga eluigwe ka ị na-ekpe ekpere kwamgbe mgbe ụtụtụ ehihie abalị kpee ekpere ka ihe niile na-eme n'ime ndụ gị bụrụ ihe ga-abụ ngọzi ekpere na-eweta ngọzi n'ime ndụ anyị imela onye mgbasa ozi chimezie si aza ya anyị na-asị ka udo chineke na ịhụnanya chineke nọnyere gị anyị na-asịkwa ekpere bụ ọtụgwa nke eluigwe ekwensu ụbọchị ọzọ gị bịa site na nwa chineke ke na-ege ntị nye ozizi ọma nke anyị na-ezi taa na-ekpe ekpere kwamgbe kwamgbe ụbọchị niile ka ọ na-ekpe ekpere ụbọchị ọzọ gị bịa na ahụla onye ọma na-ege ntị na onye na-ekpe ekpere nọ n'ime kraịst ekwensu agaghị enweta gị n'ụzọ ọ bụla ekwensu agaghị abịa gị nso site na oriọma nke nna m gụrụ si ekpere bụ ọtụ gwa nkele igwe kwensị ụbọchị ọzọ kpee ekpere kpee ekpere kpee ekpere ụbọchị ọzọ ụbọchị ọzọ ya abịa ọ gaghị nweta anyị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị na ekwentị na nọmba nka 07063637224 070 63637224 email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dọtcọm maọbụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at yahoo dọtcọm ozi ọma nwere ike ige ozioma nke na-apụta n'olu ụmụọma nke chineke na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo